ịsụchakwa afọ igbo ches pepa ka onye igbo ịma na jizọs na-asụ igbo na obi bụ onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo obi bụ onye Igbo ọ na-ekogodum na ibu ndị Igbo ọ na-ekogodum na ịbụ ndị Igbo monetize, harmonize, popularize the business. woke put on the business. I know they play with my business. Money put the f- denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, as I came and I won't get put terminator. And when they find full of one man, on God, on God, 50 billion on God, add another 50 on God. Jojo your money for trench coat, what I gonna chop up with the top of the goats. Every time a nigga drop, I put up pen and paper when they did to bend the note. Hey boom, the culture nozzle. fearless, heartless. say Omuase go breathless. My competition is faceless. Havana cigar we light up. Woke be go na hilltop. Woke put up a down. Kezeki si chaniga wo boom the Igbo man. but Again, I'm off, we ballin'. Back to back, we all foreign. Back to back, Sierra, back. Billionaire, Mimo, God, dominate, dominate. All we do is often dominate, dominate, dominate. All we do is dominate. Ah. One Igbo, Igbo, Igbo, Igbo.

Choose resite look mean boys. Left and right all killer boys. See man a men na G boys. Igbo drill on the off ill. Ili chape nwere go do chill. Gino nye na eme he record deal. Oh the prize that's a fake off still. Obi ago to Manchester. Ababa to Colchester, men ne eh, we go the way, men pass I go ike now, Godfather, Chapo, Capo, D to capi men I do go do happy. Boys, I know go the top of the league table, go right to the army label. No they quite incomplete. Makamuna compete, Haaland world class top 9 ilozogode ofiti mind kwechiri maka na mgbe oge lụrụ na bi n'eluigwe ga-egosi gị sign fawadaro ka men si kwado bags ma nigga chupado me and my nigga biz in the back on the Prado Ozumba, oh, Ozumba, oh, Ricardo Dominate, dominate, all we do is fucking dominate Dominate, dominate, all we do is fucking dominate ah. One Igbo, Igbo ibe onye igbo ịsụchakwa afọ na ịsụ ọnụ igbo ches pepa ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo ibe onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo gba nwanne ibe onye igbo ibe onye igbo ịsụchakwa afọ na ịsụ ọnụ igbo ches pepa ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo ibe onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo skita ma nigga dị dead fango we go for final. <laughs> Chapo, Oga Boss, 100 carat, correct. Exclusive from SureLoaded.com.